AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa otu ị dị n'oge a gị onye ọma na-ege m ntị ihe gara gị nke ọma ihe a bụkwa ohere ọzọ anyị nwere iji leba anya n'ezinụlọ anyị otu ihe ga-esi na-aga n'ihu n'ime ezinụlọ anyị ka ezinụlọ anyị na-enye anyị ọṅụ na-eweta mbuli elu na-ewetakwa ngọzi nye mmadụ n'oge nke a anyị ga-elenye anya na mgbe ụmụaka na-agaghị n'ụzọ elere ha anya mgbe ụmụaka na-agaghị n'ụzọ elere ha anya ọ bụ ebumnobi nwoke na nwanyị di na nwunye ịmụta ụmụ zụọ ha ha eje ije n'okporo niile nke ahụ esi na-azụlite ha ọka nke nye ndị tụkwasịrị obi ha na Chineke onye ọbụla tụkwasịrị obi ya na Chineke na-enwe ọṅụ mgbe ọ zụlitechana ụmụ ya ha gafere akparamagwa ha okwukwu okwu ha olileanya ha iji ụkwụ ha niile a na-egosipụta ịtụ egwu chineke nke ndị hụrụ ha ga-eji sị onye m nwa asị ọ bụ nwa onye dị otu nsogbu adị o yiri nne na nna ya ndị nne na nna ya bụ ezigbo mmadụ aha na-agazi aha na-atụ egwu chineke ọ bụghị ihe iju anya nye m na ụmụaka ha gakwa iso nzọụkwụ ha ihe a bụ olileanya onye ọbụla nye ụmụaka ya mana ọtụtụ mgbe ọ na-adịcha otu a nye ezinụlọ niile ọ dị ezinụlọ ndị nne na nna ha na-atụ egwu Chineke mana ụmụaka ha anaghị eso nzọmụkwụ nne na nna anyị na-ajụ elee ihe a ga-eme n'ezinụlọ dị otu a n'ihi ọṅụ agaghị ịdị n'ezinụlọ dị otu a ụmụaka nwere ike ị na-enwe ọṅụ na-ebi ndụ otu ha chọrọ mana nne na nna ha ndị na-atụ egwu chineke na-ahụ na ụmụaka ha na-atụ egwu chineke agaghị inwe ọṅụ n'ihe ịma atụ onye ọbụla kpọrọ onwe ya nwa chineke na-ana aṅụ mmanya na-aba n'anya ọ na-aṅụ fịọfịọ ọ na-aṅụ anwụrụ ike a maara ya dịka onye na-efe chineke n'ime mmụọ na eziokwu ọ dịghị mgbe ọ ga-ịhụ nwa ya na ọ dara n'ụzọ gịnị mere o ji daa ọ ṅụgbuchara onwe ya na mmanya ya daa ma ọ bụ ya na-aga ya na-adajọsi ala ma ọ bụ ahụ ya ya eyi onye ara ọ dị mgba nwoke dị otu a ma ọ bụ nwaanyị dị otu a obi ga-ịtọ ya ụtọ n'ihi ya olee ihe nwere ike ime ka ọṅụ bata n'ezinụlọ a ebe ọ bụ na ihe a na-ahụ anya ezinụlọ na ụmụaka na-aga ije ma ọ bụ nwa na-aga ije n'ụzọ abụghị ụzọ esi zụlite ya ma ọ bụ ụzọ elere ya anya ihe ọzọ anyị kwesịrị ikwu ma ọ bụ ime ka o wee anya ebe a bụ ọ bụ eziokwu ọ bụ eziokwu nye nne na nna dị otu a gị onye na-ege m ntị nwa gị na-akpaja agwa n'eziokwu n'ala ala obi gị imere ihe ị kwesịrị ime ịkpajọghị agwa ihe m na-achọ iwefụta ebe a bụ ọ dị ndị na-atụ egwu Chineke n'ụlọ nzukọ mana n'ime ụlọ ha ha na-atụ egwu Chineke mgbe mmadụ bụ onye na-atụ egwu n'ụlọ nzukọ bịa n'ime ụlọ ya ọ dị mmanya ọkụ ndị ọ na-ezo ezo mgbe ụfọdụ ọ ga ịnọ ebe ọ na-ezo na-aṅụ ya nwa ya gbabata bịa hụ ya meekwa ka ọ hụghị ya mgbe ụfọdụ ya edosacha ihe ndị apụọ nwa ya abatakwa ebe ahụ were ṅụbiri mgbe ụfọdụ ya hụkwara onye na-aṅụ fịọ fịọ ma ọ bụ anwụrụ ike nwa ya ahụkwa ya ebe ọ na-aṅụ ya ma n'anya ndị nzukọ n'ime nzukọ ọ naghị eme otu ahụ mana n'ime ụlọ ya nwa ya mụtara ya n'aka ya onye dị otu a gị onye dị otu a na-ege m ntị ugbu a ọ dịbeghị oke ihe mebiri n'ezinụlọ gị naanị ihe ị ga-ime bụ ruo Chineke mgbaghara mmehie kpọọ nwa gị kwupụtara ya mmehie ka ị mere n'ihu ya nke ọ maara nke ọma mee ka ọ mara na ị mere ya ya gbaghara gị ma zie ya eziokwu dị n'ibi ndụ ihu abụọ n'ihi ọ dịghị mgbe nne na nna biri ndụ ihu abụọ ihu abụọ a na-anaghị apụta n'ebe ụmụaka nọ n'ihi ya ka o ji dị mkpa mgbe anyị na-abụ ndị ezigbo mmadụ n'ezi ka anyị bụrụkwara ndị ezigbo mmadụ n'ime ụlọ ihe ahụ isi na ị naghị eri erila ya na nzuzo ndị Igbo si okenye na-asọ oke asọ na-ata oke mana ya bịa ya ewere eze na-ekere ya ụmụaka n'ihi ya ka iji ji na ewefụta okwu ndị a ebe a n'oge dịka nke a mgbe a na-azụlite nwata mgbe a na-azụlite nwata ịzụrụ ya n'ikwesị ntụkwasị obi ọ bụ ihe mmadụ kwesịrị ileru anya n'ihi na ụfọdụ ihe a na-eme ka m kapụta ya anya chebe afọ ịbịara ime gịnị ka m hụkwa gị ebe ọzọ ọ hụchala ya ịchụfụrụ e ya ịchụfụghị e ya ọ hụ n'ihe i mere mgbe o rukwara echi ọ ga-ime ya n'ihi ọ dị ihe ize ndụ dị n'ime ihe ọjọọ ndị a anyị lee anya n'ihe e dere n'akwụkwọ nsọ ọ dị mgbe David kpara agwa ọjọọ na nzuzo Chineke si ya agwa ọjọọ ịkpara na nzuzo ụmụaka gị ga-ịkpa ya n'ihe n'ebe ndị ọzọ ga-ịhụ ya ọtụtụ agwa ndị nne na nna na-akpa na nzuzo ụmụaka ha ga ịkpa ya ha ga ịkpa ya na mbara ọ bụ ya bụ ihe anyị ji na-elenye anya n'oge nke a mgbe elere anya na nne na nna dị mma ụmụaka ha bịa jụọ njọ olee ebe mmiri si baa n'opi ọgbọ ọ ihe anyị chọrọ ịma anyị chọpụta n'ezi obi ebe mmiri si baa n'opi ọgbọ ihe anyị kwesịrị ime bụ mee ihe anyị kwesịrị ime ọ bụrụ n'ụzọ niile na ụmụaka amụtaghị ihe ọjọọ a n'aka gị mgbe ha na-etolite onye ka hapụrụ ha onye na-ezi ha ihe onye na-eduzi ha ọ bụrụ na ị were ụmụaka gị kpọnye ndị na ezighị ihe ọjọọ na-ezikasị ha isi ebe ị na-achọ izi ihe ọma n'ime ụlọ gị ha fụọ n'ezi ndị na-ezighị ha na-ezikasị ha isi ọ bụ ebe ihe ọjọọ ha si bata ihe ị nwekwara ime bụ mgbe ị chọpụtara ala na ọ bụ otu esi zụlite ha n'azụ gị kpọọ ha si ha na imejọrọ ihe hapụ ịzụlite e ha n'ụzọ niile mana ha gbaghara mee ka ha mara na ụzọ nke ahụ ha zụkwa na-aga na ụzọ dị ya n'eziokwu mana ụkwụ agaghị ya isi anaghị afụta na ya ị na-ekpere ha ekpere na-eme ihe kwesịrị ime Chineke gakwa ime ha alọgharịa ihe anyị na-ekwu okwu ya bụ na ọ dịghị ọnọdụ ọbụla ezinụlọ nọ n'oge ọbụla ekwesịghị inweta ọṅụ n'ime ya ma eme ihe ekwesịrị ime n'oge nke a gị onye gere m ntị ụmụ ọjọọ dị n'ọtụtụ ezinụlọ elere anya ịdị mma mana ọ bụ ihe kwesịrị gị ime mee ihe ị kwesịrị ime n'ụzọ ziri ezi ezinụlọ gị ka gakwa inwegharị ọṅụ ndewo nwa chineke na-ege ntị ka anyị gbalịa bụrụ nne na nna nke ga na-atụ egwu chineke ka anyị ghara ịbụ nne na nna mma ihu abụọ chineke ga-enyere anyị aka ka anyị wee gbaa ọsọ eluigwe a anyị na ụmụ anyị ka anyị mee ihe dị mma site na ekwensu na-agba mgba enyela ya ohere imela onye okenye chukwu na-enye arụkwe na ndụmọdụ nke ezinụlọ nke wetara anyị n'ụbọchị taa ka chineke gọzie gị ka chineke na agbago ume ka onye ga gị ogologo ndụ na ahụ isi ike ka chineke chebe ezinụlọ nke gị n'aha jizọs amen ezi enyi m ị nwere ike ịkụrụ na n'ekwentị ọ bụ na ị nwere ntụziaka maọbụ ajụjụ nke chọrọ ịjụ anyị na 0706 363 7224 0706 363 7224 email adreesị anyị bụ awrnigeria at yaho dtcom maọbụ ma ọ bụ at gmail dot n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ukwu ka Chineke anyị ibi onye ukwu ka Jehova Chineke anyị bụ onye ukwu ka Jehova Chineke anyị bụ onye a na-eto e Shout

anyị nwoke emmanuel ero ndụ na ndị otu ya unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ị nwere ike ịkụrụ n'ekwentị ọ bụ na ị nwere ntụziaka bụ ajụjụ nke chọrọ ịjụ anyị na 0706 363 7224 ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mmadụ niile ndị na-ege ntị ka onye nwe anyị gọzie unu n'aha Jizọs isiokwu anyị n'ụbọchị nke taa ga-esi n'akwụkwọ Hibru isi anọ amaokwu iri na anọ rue na nke iri na isii akwụkwọ Hibru isi anọ amaokwu iri na anọ rue na iri na isii ka anyị mechie anya kpere Chineke onye nwe anyị oge ahụ eruola ọzọ mgbe anyị na-anụ okwu gị biko gị onye na-adị ndụ ebighị ebi mee ka okwu gị dị ndụ n'ahụ anyị n'ụbọchị nke taa ka onye ọbụla nke na-ege ntị bụrụ onye a gọziri agọzi n'aha Jizọs onye nwe anyị amen isiokwu anyị bụ ị nwere nkwuwa okwu ị nwere nkwuwa okwu n'akwụkwọ Hibru isi anọ amaokwu iri na anọ ya mere ebe anyị nwere onyeisi nchụàja dị ukwuu onye gabigaworo eluigwe niile bụ Jizọs ọkpara Chineke ka anyị jidesie nkwupụta anyị ike n'ihi na anyị enweghị onyeisi nchụàja onye na-apụghị iji obi sụọ anyị hụ ka ahụhụ na-adịghị ike anyị kama anyị nwere onye anwaworo n'ihe niile n'otu ụzọ ahụ a na-anwa anyị ma o mehieghị ya mere ka anyị were nkwuwa okwu bịa rue oche eze amara ka e wee meere anyị ebere ka anyị wee hụkwa amara inyere anyị aka n'oge mkpa ka onye nwe anyị gọzie ihe ọgụ a n'aha Jizọs n'ọnwa anọ n'abalị ise n'abalị ise nke ọnwa anọ n'afọ 1963 ndị Rọshia na ndị Amerịka kpebiri inwe igwe eji ekwu okwu nke ga-esite na Rọshia rue na obodo Amerịka gịnị mere ha ji mee nke a n'ihi na ha si na ọgụ dị iche iche pụta ha chọkwaghị inwe ọgụ ọzọ n'etiti ha ha wee kpebie sị ọ bụrụ na ha kwurịta okwu tutu ọ ga-ebido na ọ ga-enyere ha aka nke ukwuu ya mere ha ji mee ka ha nwee igwe eji ekwu okwu site n'onwe ha ọ bụrụ na onye ọbụla enwee mkpa ka onye ahụ site na igwe ahụ eji ekwu okwu kwuori ibe ya okwu site na Rọshia rue na Amerịka dịka a na-ekwu okwu ya ha mere ngwa ngwa igwe ahụ eji ekwu okwu bụ ihe nyere ha aka tutu iwe erute n'ọnụma nke ga erutekwa na ịlụ ọgụ ha wee kwurịta okwu n'etiti ha n'ụbọchị nke taa gị onye na-ege ntị ị matara nke ọma na ọ dị ọtụtụ ihe na-eme n'etiti ndị mmadụ nke na-eme na ụbụrụ isi mmadụ nke na-eme na okpukperechi nke ụmụ mmadụ nke na-eme na obibi ndụ dị iche iche nke na-akpatakwa ịla n'iyi na ịla ndụ n'iyi nke dị iche iche ọtụtụ mgbe ịlụ ọgụ na-adị ọtụtụ mgbe ndọndọ na-adị ọtụtụ mgbe ihe dị iche iche na-eme nke na-akpatịla n'iyi ma n'eziokwu ọtụtụ mgbe ikwurịta okwu n'etiti anyị na-eme ka udo wee dị dị ka ọ dịrị n'etiti ndị rọshia na ndị Amerịka gịnị ka anyị na-ekwu okwu ya n'ụbọchị nke taa ihe anyị na-ekwu okwu ya bụ n'etiti anyị na Chineke ọ dị igwe eji ekwu okwu igwe ahụ eji ekwu okwu bụ dịka anyị gụrụ ya n'akwụkwọ nsọ bụ site n'aka onye ahụ nke bụ onye isi nchụàja onye dị ukwuu aha ya bụ Jizọs Kraịst gịnị ka ya onwe ya na-eme ya onwe ya dịka akwụkwọ nsọ gbara anya ma bụ onye anwaworo n'ụzọ niile dị iche iche ma ọ dịghị mmehie ahụtara n'ime ya ọ na-eguzo n'aka nri nke Chineke ọ na-eguzokwe n'ụlọ ukwu ahụ ebe a na-eweta ikpe nke mmadụ ọbụla ikpe nke gị na ikpe nke m dị ka anyị na-eme omume kwa ụbọchị otu a ka a na-eburu aha anyị rute n'eluigwe ịbịa kpebi ikpe na isi anyị ma n'eziokwu obi dị anyị ụtọ na anyị nwere onye isi nke ọkaiwu bụ Jizọs onye isi nchụàja onye ihe ihe gbasara anyị na-emetụ n'obi site na mgbe ruo na mgbe ọ bụ ya bụ igwe anyị ji ekwu okwu dịka akwụkwọ nsọ gbara anyị ama ọ bụrụ na onye ọbụla nwee mkpa onye ahụ kwesịrị ịkpọtụrụ Chineke site na Jizọs Kraịst Jizọs bụ onye na-ahụta ihe nke na-eme n'etiti ụmụ mmadụ ọ dị ọtụtụ mkpa nke gị onwe gị nọ n'ime ya ọ dị ọtụtụ nramahụ nke gị onwe gị nọ n'ime ya ya mere gị onye na-ege ntị ọ dị mkpa nke ukwuu dịka anyị na-alụ ọrụ dịka anyị na-eje ozi dịka anyị na-ebi ndụ n'ezinụlọ gị ma ị nọ n'ụgbọelu ma ị nọ n'ụgbọala ọ dị mkpa nke ukwuu ka gị onwe gị mata nke ọma na ị kwesịrị inwe igwe eji ekwu okwu nke gị na eluigwe ga-eji na-akparịta ụka ọ dị mfe ọ bụkwa ihe nke pụrụ ịbịa n'ebe gị onwe gị nọ ị gaghị akwụ ụgwọ ọ dịgwaghị onye ọbụla nke nwere ike ime ka ihe ndị a hapụ iguzo dịka gị onwe gị chọrọ ya ọ bụ nkwurịta okwu nke dịrị naanị gị onwe gị na Chineke ya mere gị onye na-eke ntị dịka akwụkwọ nsọ gbara anyị ama ọ bụrụ na anyị were nkwu okwu anyị bịarute Chineke n'ezie n'ezie n'oge mkpa ọbụla anyị ga-enweta enyemaka site n'aka Chineke otu nwoke kwuru ya n'ụzọ dị otu a nwoke ahụ na-akpọ ya Bill Graham Bill Graham wee sị ekpere bụ ụzọ dị mkpa nke onye ọbụla nke na-efe Chineke kwesịrị inwe ọ bụrụ na gị onwe gị bụ onye na-ekpe ekpere n'ezie n'ezie ị ga-enwe ezi ndụ ndụ gị ga-adịkwa ụtọ onye ọbụla nke bịakwutere gị nso ga-ama na gị onwe gị bụ ezi nwa Chineke onye nwaanyị bụ Jizọs bụ onye na-anọchite anya anyị n'ihu Chineke akwụkwọ nsọ si n'ihi na mmadụ ihe niile emehiewo ha adịghị erutekwa otuto nke Chineke ọ dịghị ihe ọbụla nke anyị onwe anyị ga-eme nke pụrụ iwetara anyị ezi omume ya mere ọ dị mkpa ka gị onwe gị mata na a sị na Jizọs adịghị mgbalị anyị niile bụ ihe efu ọ bụ ihe mere o ji na-atọ anyị ụtọ iwetara gị okwu ndị a iji wee gwa gị sị ọ bụrụ na ị nwere mkpa gwa ya Chineke ekpere Jizọs bụ onye isi nchụàjà ọ bụrụ na mkpa dịrị gị ị nwere nkwuwa okwu ọ gaghị efu gị ihe ọ bụla ihe ọ ga-efu gị bụ naanị imepe ọnụ gị gwa Chineke ihe ahụ nke na-akpa gị ị pụrụ ime ya ọbụna dị n'oge a ya mere achọrọ m inye gị ntakịrị ohere ka gị onwe gị kpọtụrụ nna gị nke nọ n'eluigwe dị ka ya onwe ya sịrị mụọ onwe m ga-anọnyere gị mụọ onwe m ga-anụ ma gị onwe gị wee kụwa meghee obi gị n'oge awa gị onye na-ege ntị nwanne m nwoke nwanne m nwaanyị ekpere ekwesịghị ịbụ ihe nramahụ nye gị gwa ihe chineke ihe ọbụla nke na-akpa gị chineke ga-anọnyere gị ya mere n'oge a achọrọ m ka mụ na gị kpekata ekpere hulata isi gị onye nwe anyị ụmụ gị ehulatara isi ha n'oge awa ọtụtụ ihe bụ ihe na-akpa ha ma n'ezie n'ezie dịka anyị onwe anyị bụ ndị mmehie anyị amaghị otu anyị ga-esi gwa gị maka ihe niile ndị a nke anyị onwe anyị jiri mejọọ gị ma n'ihi na gị onwe gị bụ onye nwere obi ebere biko wedata onye obi ebere gị n'ahụ anyị ma mee ka mmadụ niile bụ ndị na-ege ntị bụrụ ndị nwere udo na ọṅụ na ihe ọbụla nke ha na-eme n'ezinụlọ ha na ihe ọbụla nke mekọtara ha onye nwe anyị biko gọzie mmadụ niile bụ ndị na-ege ntị n'aha Jizọs onye nwe anyị amen mgbasa ozi Peter Ikonta imeela n'oziọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke nọnyere gị ka onye gị ogologo ndụ na ahụ isi ike onye mgbasa ozi ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 070 0706363724 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo